Ekenekwe m unu ndị ọma na-ege m ntị n'ụbọchị taa bụ Tuzdee abalị iri abụọ n'ọnwa Juun bụrụkwa n'afọ iri abụọ iri abụọ na atọ ndị be anyị ka onye chiri ya zere o ntị ka unu nụrụ okwu ndị anyị ji merisi akụkọ n'ụbọchị taa afọ m bụ Amaka Tochi INEC ekweghị ewepụtagasị akwụkwọ anyị jiri ese pete Obi boro ebubo a Tinubu egosina na ọ bụ onye nchịkọ ọhaneze ndị Youth. Ife melụ ifele ejighi eme m maka na m na-ele ọkịrịka onye na-eme ihe onyonyo nke Naịjirịa. Ngwa gezienụ ntị ka unu nụrụ akụkọ ndị anyị jiri bịa n'uju ha. Otu nzukọ Labour Party na onye otu ha zọrọ ọchịchị onyeisiala bụ Peter Obi apụtala ụnyaahụ bụ Mọnde wee gboo nzukọ na-afụ maka etu esi atụ akwụkwọ ndọrọndọrọ ọchịchị ya bụ INEC na o kweghi èwepụ̀tagasị akwụkwọ ndị ha jụrụ èsee anyị mana nà ọ bụ Peter Obi na otu nzukọ a bụ Labour Party gbara akwụkwọ maka nhọpụta onye isi ala bụ Bola Ahmed Tinubu na onye na-eso ya n'azụ bụ Kashim Shettima na ndị otu nzukọ APC n'ihi akwụkwọ ahụ gasị ndị INEC jụrụ iwepụtagasị nzukọ Labour Party na Obi agwago ndị na-afụ maka ikpe ndọrọ ndọrọ ọchịchị nke onye isi ala na ha agha aga n'ihu maka ikpe ahụ maka akwụkwọ nke ndị a INEC jụrụ gasị. Akụkọ kọrọ na otu a na-akpọ Five Member Panel nke onye ndu ha bụ Justice Haruna Samani ebuje n'ikpe mbọsị Tuzdee maka inyoghasị ife gbasara ya na ịnụ maka ya ọzọ. Nzukọ kachasị eji marụ ndị Igbo ya bụ eze Ndị Igbo nke ngalaba ndị Youth ụwa niile e isi ala Bola Ahmed Tinubu na nhọpụta ọ họpụtara nwaafọ Igbo na Service Chiefs ye gasị. Akụkọ kọrọ na ụnyaahụ monde Tinubu usoro ndị Service chief ye ma kpọkwa afa ndị o jiri dochisi ha, ofu onye n'ime ha wụ Rear Admiral Emmanuel Ogara onye steeti Enugu bụ onye Tinubu họpụtara ịbụ Chief of Naval Staff. Maazị Okwu nnabike onye bụ onyeisi otu nzukọ Igbo ahụ kwuru na Tinubu emego ezigbo ife n'ala anyị dịka o kwere na nkwa. O kwukwaziri na kemgbe afọ asatọ ndị Igbo bere akwa ma tikwa mkpu na onweghị otu onye Igbo so n'isi nche n'obodo anyị mana onye isi ala anyị gara aga bụ Muhammadu Buhari achọghị ịma nke a. N'ihi nke a, o kwugwaziri ndị Igbo anyị ka ha nye ọchịchị Tinubu ezigbo nkwado maka na o nwere echiche ọma n'ebe obodo anyị nọ. Onye na-eme ihe onyonyo nke Naịjirịa afọ bụ Sylvester Mmadụ na ndị na-eleta ife onyonyo maka mgbagwoju anya ọ gbagwojuru ha na ọ na-ele akwa ọkịrịka gasị. Cheta na n'ụbọchị Fraịde izuụka gara aga, ife onyonyo pụtara n'ihu akwụkwọ nke gosiri ebe nwata nwoke a sivesta Mmadụ na-ere apụl ọkịrịkagasị n'afia steeti Enugwu. N'ikwu maka ife onyonyo a, sivesta merụ ka anyị marụ na afịa ọkịrịka ọ na-azụ karịa ya obi ọfụma na ọ chọghị ịma ife onye ọbụla ga-ekwu maka nke a. O wee ndị enweghị ife ha na-alụ sokwa na-achị ya ọchị ma na-agbagojukwa anya ife mere o ji ele akwa ọkịrịka gasị. ha ga-eso ezigbo ife ha ga-eme ma kwụsị iyi ego ebe ọbụla ndị be anyị o e nwere ife na-akpagasị ya ife ụfọdụ ndị mmadụ na-adị eme na gara aga ọ pụtara na ihu akwụkwọ na nwoke a ọ ya ama afọ ya bụ Sylvester mmadụ ọ na-eme ife onyonyo nke Naịjirịa fim o toro ezigbo ogologo do gịrịgịrị ọ pụtara n'ihu akwụkwọ na na-elegasị ọkịrịka n'afịa dị n'ezi Enugu ụfọdụ ndị mmadụ ọ gbagwojuru ha anya ife mere onwe ka ọ na ọhịa emezi ife onyonyo ka ọ na-eme ife onyonyo ka na-elekwa akwa okirika na ọhụkwa na ezigbo akwa na-akwa okirika ọ na-agbagwoju ụfọdụ anya mmadụ wee sechaa ya wee tinye ya n'ihu akwụkwọ enenechaa ya ụfọdụ dechaa kelee ife mere nka nka nka ife kpatara nka ọdụ na-achị ọchị ọ gbagwojuru ndị mmadụ anya nke ukwuu o wee pụtasị na ife ọ na-eme karịa obi, ọ chọghị ịma ife onye ọbụla ya ekwu onye ya kwuo wee na-ekwu ụfọdụ ndị na-achị ọchị maọbụ ụfọdụ ndị ọ na-agbagwoju anya aghọtaghị m ife bụ mkpa ha ụmụ gasịrị ndị tọrọ atọ maọbụ ndị tọrọ atọ enweghị ife ha na-arụ anaghị agagharị na-esegharị igbo na ego na-egbuchara ndị mmadụ na-atụcha ebe akpọ ebe akpọ ebe a na-akpọrọ ndị mmadụ isi a na-ayọgharị 5 naira 2 naira 2000 ebe niile na-emegharị ife ife ọjọọ niile dị iche iche n'obodo ma ha sokwa na ndị na-achị nwoke ọchị na ọ na-ere ọkịrịka ọghọzị hmm? mmadụ na-eregasị akwa ọkịrịka n'afịa ọghọzị mmadụ ka ọ maka na silvesta mmadụ bụ onye ama ama ka nke eji dị iche ife nwoke mmadụ chọrọ ịma nọọ ife na-enye ego sofa nọọ ife na-ewetara ya ego ọ chọghị ịma ndọhị ife anyị chọkwara na ịma afịa ọbụla ị na-azụ ife ọbụla ị na-ere kwụwa aka gị ọtọ ọ hakwana ife aka gị kwụ ọtọ na ya ọha ife na-akwafu ọbara ọha ife na-egbu mmadụ ọ bụrụ na ife ị na-eme na aka gị kwụ ọtọ na ya. bụrụ na iji enweta ego wụrụ ife ọbụla aka gị kwụ ọtọ na si ike na-eme n'agbanyeghị onye ewu n'agbanyeghị ebe isi n'agbanyeghị e, e, ife ndị mmadụ ga-ekwu ihe agbanyeghị onye ya achịghị ọchị ma ọ bụ onye ya ekwu okwu ha kwuchie okwu ha ya enye gị nri ha ya edewere gị nri n'elu tebụl ọhọngụ na-akpa ya onwe gị nri iweru maka na ụfọdụ ya amụgo amụrụ ụfọdụ ya ekwu okwu ma ụfọdụ ya si na nka na ụdị afọ ọ na-azụ wee hapụ ife ị na-eme hmm? ifere wee mee ego maka ụzọ isi akpata kwa nkobotu kobotu naira nne ahụhụ nna ịhapụ hapụ ya bịa m wee nyewe gị nne onye ka ọ dọrọ mma ị na-achọ na akpa onye na-achọ ife ịma na ha na biznes akwụ ọtọ iti ọ na-akpa na-aga afịa na-eweta ego itinye aka na ya na-ème na-ànara egō gị atụ̄pụ̀hụ̀ onye ọwụnà ọnụ̄ màkà ndị na-achị ya ọchị ụ̀fọdụ ndị na ndị na-amụ ya àmụ ndị enweghị ndị na-aṅụgharị Igbo na-esègharị Igbo àgagharị na ndị ha gà-ètiri mkpù ègbuchara ego ebe à nà ebe à sokwu na anwụ anwụ̄ sie na ike ọ na-emere ego nke ọ na-eme ife onyonyo.